canamon sol. Ka ngọzi nke onye anyị Jesu Kristi na ịhụnanya nke Chukwu nna na ịdịkọ n'otu nke mmụọ nsọ na-enye dịru unu niile. ụmụnne m na Kristi tata bụ ụka nke ise n'oge emume nke Ista anyị niile agbakọtago ọnụ ọzọ n'ụbọchị tata n'obi Chineke iji olukene onye nwe anyị maka ihe ọma niile nke ọ na-eme na ndụ anyị maka ọtụtụ ngọzi ya n'ebe anyị nọ anyị na-ekenekwasị Chineke n'isi ndị nne niile ndị nne nke parishis anyị dị iche iche ndị nne ụka nke Igbo St. Fortunata St. Clement Pope St. Paul, St. Benedict, Bonaventure, ndị nne nọ ebe niile na amerika nwa na ndị nne nọ n'ụwa niile na-ayọ Chineke ka ọ na-edu ụnụ, ka ọ na-enye ụnụ amamihe ka ọ na-enye ụnụ nghọta ka ọ na-enye ụnụ umeala ka ọ na-enye ụnụ obi nnagide ka unu wee nwee ike na-alụ nnukwu ọnụ nke Chineke ranyere ụnụ n'aka anyị nwere ọtụtụ ebumnobi ndị ọzọ nke anyị ji gbakọta ọnụ na aja maasị n'ụwa mana anyị na-echetakwa n'ụzọ pụrụ iche ụmụnna anyị ndị nụnwa ndị rapụrụ ụwa anụnwa Ifeanyị Nwachukwu Azọdụnjọkụ Leonard Nwalọzie Victoria Obijiakụ Mike Mbadogha na Godwin Emezu anyị na-ayọ ka Chineke nabata mkpụrụ obi ndị a niile na ndụkwa anyị na-erunyekwazị ọchịbụzọ nweke na erunyekwazi adamasị n'ụwa maka ndị nne niile nke St. fọchunata ka arụnatazie n'isi a na chineke Chineke n'obi ndị ọzọ ụmụnna ka anyị kwado onwe nke ọma maka nnukwu emume nke ya site n'ikwupụta njọ anyị ịkwupụta m ngwa Chineke ji ike niile Chineke nenu kasị enu chineke anyị nzọpụta si n'aka gị abịara anyị imeela anyị ụmụ gị bịakwa kwee ka anyị kwụrụ n'ihu gị biko were obiọma gị gee ntị na arịrị anyị bụ ụmụ gị hụrụ n'anya ebe ọ bụ na anyị kwere na Jesu Kristi nye anyị ezigbo inwere onwe anyị na na-aṅụrị nke ndụ ebi ebi anyị yọrọ nke a site na nwe anyị Jesu Kristi nwa gị onye gịnị ya dị ndụ na-achị na ịdịkọ n'otu nke mmụọ nsọ otu chukwu site n'ụwa ta ụwa niile ihe ọgụgụ ewetara n'ọrụ ndị ozi mgbe ụbọchị na-aga ọnụ ọgụgụ ndị na-eso ụzọ Jesu wee na-abawanye ụba esemokwu wee dapụta ndị juu ndị a mụrụ na mba ndị na-asụ grik tamuru ntamu megide ndị juu ndị a mụrụ n'ụlọ ndị na-asụ asụsụ hibru iwe ndị juu ndị na-asụ grik bụ na elefuru ụmụ nwanyị ha na di ha nwụrụ anwụ anya mgbe a na-ekesa ego ma ọ bụ ihe oriri kwa ụbọchị n'ọgbakọ ndị otu Kristi ụmụazụ iri na abụọ ahụ wee kpọọ ọgbakọ ndị na-eso ụzọ Jesu wee gwa ha sị o zighị ezi na anyị ga-akwụsị ikwusa okwu Chineke na-ekwu naanị maka ihe afọ ga-eri ụmụnna m n'ime Kristi n'ihi nke a họpụtanụ n'etiti ụnụ ụmụ nwoke asaa ndị kwesịrị ntụkwasị obi ndị jupụtara na mmụọ nsọ na amamihe ndị anyị ga-etinye ọrụ a mkpa n'aka anyị onwe anyị ga-anọgidesi ike na ekpere na ije ozi nke ikwusa okwu Chineke ndị otu Kristi nabatara atụmatụ a nke ọma ha wee họpụta Stivin bụ nwoke tozuru etozu n'okwukwe bịakwa jupụta na mmụọ nsọ ha họpụtakwara Filip na Prokoros na Nikano na Timon na Pamenas na Nikolas bụ onye mba ọzọ akpọbatara na okpukpe nke ndị Juu onye si na obodo ọgbakọ ahụ wee chee mmadụ asaa n'ihu ụmụazụ ụmụazụ kpere ha ekpere bịakwa bikwasị ha aka n'isi okwu chineke wee na-aga n'ihu ọnụọgụgụ ndị na-eso ụzọ jesu wee na-abawanye hie nne na jerusalem ọtụtụ ndị nchụaja nabatakwara n'okwukwe nke ndị otu kristi okwu nkosebụwa biko onye nwe anyị ka ịhụnanya gị dakwasị anyị ebe anyị tụkwasịrị nchekwube anyị niile na gị biko onye nwe anyị ịhụnanya gị tụkwasị anyị ebe anyị tụkwasịrị nchekwube anyị niile na gị unu bụ ndị ezi omume tierenụ onye nwe anyị mkpu ọṅụ n'ihi na otito bụ ihe kwesịrị ekwesị n'ebe obi ndị umeala nọ werenụ ụbọ akwara kelee onye nwe anyị werenụ une bụọrọ ya abụ n'ihi na okwu onye nwe anyị kwesịrị ntụkwasị obi ọrụ ya bụ ihe a na-atụkwasị obi onye nwe anyị hụrụ ezi omume na ikpe nkwụmọtọ n'anya o mere ka ụwa jupụta n'ịhụnanya anya nwe anyị dị n'ebe ndị na-asọpụrụ ya ọ na-ele ndị na-eche ịhụnanya ya ka o wee zọpụta ha n'ọnwụ bịakwa debe ha ndụ n'oge ụkọ nri ihe ọgụ nke abụọ ihe ọgụ ewetara n'akwụkwọ mbụ Pita dị asọ dere isiokwu unu bụ agbụrụ ahọtara ahọta ndị nchụaja nọ n'ọkụ eze bịakwute na onye nwe anyị bụ nkume ahụ dị ndụ nke ndị mmadụ jụrụ ajụ ma Chineke họrọ ya gụnye ya n'ihe dara oke ọnụ n'ihu Chineke bịakwutenụ Chineke ka e were dị ka nkume dị ndụ wee wuo ụlọ nke mmụọ nsọ ebe ụnụ ga-abụ agbụrụ ndị nchụàjà dị nsọ na ndị na-achụ àjà mmụọ ahụ na-adị Chineke ezi mma n'ihi na akwụkwọ nsọ kwuru sị lee ka m na-atọgbọ nkume dara oke ọnụ nke m họrọ na Zayọn onye ọbụla kwere na ya agaghị enwe ihe mwute ma ọlị ihe ọ pụtara bụ na ebe ụnụ ndị kwere ekwe nọ nkume ahụ dị oke ọnụ mana ebe ndị na-ekweghị ekwe nọ ọ bụ nkume ahụ ndị na-ewu ụlọ jụrụ ajụ nke mesịara ghọrọ nkume kachasị mkpa n'ụlọ ahụ ugbu a e kwukwara n'ebe ọzọ n'akwụkwọ nsọ sị ọ bụ nkume na-eme ka ndị na-ekweghị ekwe sụọ ngọngọ ma n'ọnya rụkwa nkume ga-eme ka ha daa ọ ga-eme ka ha daa n'ihi na ha ekwenyeghị n'okwu ahụ a gwara ha ha mekwara otu Chineke kara aka ha ga-eme ma ọ na onwe unu bụ otu Chineke họpụtara otu ndị nchụàja nọ n'ọkwa eze mba dị nsọ na ndị Chineke nwere unu onwe unu bụ ndị a họpụtara ka ọnụ na-ekwusa aka ọrụ nke Chineke nwee siri na ọchịchịrị kpọbata ọnụ niile na ìhè ya dị ebube okwu nke ose bụrụ m ụzọ eziokwu na ndụ o nweghị onye ọbụla nwere ike ịbịakwute nna ma ọ bụghị site n'aka m ọgụgụ nke ha si n'oziọma dị nsọ nke Jọn dere Jesu gwara ụmụazụ ya sị ka obi ghara ịlọ ụnụ mmiri kwerenụ na chineke kwerekwanụ na m n'ụlọ nna m enwere m ọtụtụ ụlọ obibi ọ bụrụ na o otu a dịrị agara m ịgwa ụnụ kama ana m aga idoziri ụnụ ha ọ bụrụ na m jee dozichara ụnụ ebe obibi aga m alaghachi ịkpọrọ ụnụ ka mụ na ụnụ nọdụ ụnụ maara nke ọma ebe m na-aga ma tomas sịrị ya onye nwe anyị anyị amaghị ebe ị na-aga olee otu anyị ga-esi mata ụzọ ahụ Jesu zara ya sị mụ onwe m bụ ụzọ eziokwu na ndụ ọ dịghị onye ọbụla na-abịakwute nna m ma ọ bụghị na o sitere na m a sị na unu maara m unu ga-amatakwa nna m site ugbu a gaba unu amatara m unu amatara ya unu ahụkwara ya Filip wee sị ya onye nwe anyị ọ bụrụ na izi anyị nna anyị ga-enwe afọ ojuju Jesu wee sị ya Filip mụ na gị anọọla ogologo oge dị otu a ma ị matabeghị onye mbụ onye hụrụ m anya ahụla nna m gịnị mere iji asị m zi anyị nna ị na anọ m n'ime nna nna m anọkwa n'ime m okwu m na-agwa ụlọ abụghị site n'ike aka m kama nna m nọ n'ime m na-arụ ọrụ ya kwerenụ ihe m kwuru na anọ m n'ime nna nna m anọrọkwa n'ime m ọ bụrụ na enweghị ihe ọzọ kpatara unu ji ekwere kwerenụ ihe m na-ekwu n'ihi ọrụ ebube m na-arụ n'etiti ụnọ. n'egwu n'eziokwu onye ọbụla kwere na m ga-enwe ike rụọ ọrụ ndị a niile m na-arụ ọ ga-arụkwa ọrụ karịrị ndị a n'ihi na ana m alakwuru nna m Use your mind to save Kristo todrinu Jesu na ndụ ebe ebe amem onye jisi ike oru anyị eze onye gbakọta ya lo nke ọ na-enyere ya aka nke ọ gbara ama nwanne ga ya aka maka na anyị niile ga-ejikọ ọnụ we move shoulder to shoulder to move to the presence of God tata na ụka nke Amerịka ka a na-eme mmemme nke ndị nne ana m ndị nne mazụ unu mma aga na obere egwu maka na ama m na tata aka bụ nnukwu ụbọchị nyere unu niile unu aka zọkwa ụkwụ na ana tata mana dịka o si edele unu ga-azọ nya bụ ụkwụ n'ala mana onye ọbụla zọọ ya na bie ka anyị na-agụ nya bụ egwu tata manụ nya bụ ụkwụ n'ala ụjọ atụ n'ụlọ because it's your day and if it's your day celebrate it nne m nne m ezigbo nne m nne m nne m nne mara mma ewo nne m nne m ezigbo nne m chukwu biko gọzie mama nye m nne m ọganiru nne m ma mma ọ bụkwa nne m nne m jọ njọ ọ bụkwa nne m nne m ma mma ọ bụkwa nne m Chukwu biko gọzie mama nye m nne m ọganiru ndị nne Chineke gọzie ụnụ Chineke duo ụnụ Chineke gbaa ụnụ ume ọ bụ onye ga-abụ mama nne ọ bụ onye ga-abụ mama nne nne ihe dị mma ka nke mere gị onye ọma onye ọma onye ọ ga-adịrị mma onye ọma nne m ihe dị mma ka nke mere gị onye ọma onye ọma onye ọ ga-adịrị mma onye ọma bishọp onye mụrụ ya nne popu onye mụrụ ya nne farahoze onye mụrụ ya nne farakos onye mụrụ ya nne nne m ihe dị mma ka m ga-emere gị aya ma ma onye ọ ga-adịrị mma onye ọma nne m ihe dị mma ka m ga-emere gị onye ọma onye ọma Oh amen ndị ọzọ asị m tinye n'egwu tata ọfụma don't make the house dull uplift your home today rejoice in the lord today it is your day and we are celebrating all of you ya na ọmalịcha ihe ọgụgụ agụlụ anyị bifo n'ụtụzi obere aka n'akụkọ banyelu ndị nne ihe ọgụgụ nke mbụ na-egosi anyị the first church and the first crisis in the church ịma na ebe ọbụla ada ebuo na ịtọ na ịnọ a ga-enwelele ndị kwe na ndị ekwena mana ọ bụrụ na e nwere ndị kwe na ndị ekwena ihe bụzi okwu bụ kedu etu esi dozie okwu egosila ihe n'ihe ọgụ nke mbụ ebe ndị juu ndị dị ha nwụrụ anwụ bụ ndị isi ụka ha bịa na-akpagbu ndị ọzọ bụ ndị juu mana ha na-asụ grik a na-akpọ ha the helenist ya because of that they are not pure jews so ndị bụ ndị juu wee sị mba na anyị ma na-enyecha ha rights anyị nwa ha wee na-akpagbu ha a na-eke ihe a na-eke ka o lute onye ọbụla ndị na-eke ihe a na-eke ihe n'ihu n'ihu emezia te point ndị nke a wee tibe mbụ si na ọkwụ na-etu a dị ndị a si wee nwụ ka di nke anyị si wee nwụ gịnị mekwa na eji enye ndị a ihe ka o zuolu ha mana ma enye anyị ka o zuolu anyị ha wee tibezie mkpu ndị ochie na ndị okenye nọ wee sị na etu anyị ga-esi wee gbuo mkpa anụnwa bụ na anyị ga-ewepụta the righteous men. ndị na-ekwu eziokwu ndị na-abụghị afọ eziokwu ha ekwuo n'ọha ka anyị ga-ewepụta ka ha wee dube ụka ọ bụ etu a ka esi wee hapụta mmadụ ịsa akpọ the first Dickens the first Dickens so ndị abụzi ndị nekọtabazili ihe niile ndị otu steven since then ụka wee dị mma o wee bụrụkwa ihe ajụjụ nyela anyị niile mgbe ọbụla anyị na-alụ ọlụ ụka maọbụ mgbe ọbụla anyị na-achịkwata ndị mmadụ anya na-eji eziokwu were alụ ọlụ anya na-ekekwa n'oke ka o onye ọbụla ka anya na-eke oke n'ihu n'ihu n'anya n'anya Anya na-enye ndị nke anyị rapụ ndị ọzọ ebe a ọnụ dịka ụmụnne onye ọbụla kwesịrị ịdị na-anọ ka ụmụnne ama na-ene anya n'iru were eme ihe ene anya ọbụla onye abụ enyi m emeeli anya ọ bụzie na onye abụrụ enyi m maọbụ ọbụ na onye soro na klik maọbụ soro na ndị na-ekwunu akpapịa n'akụkụ ọnya bụ ihe mere ebe a tata mana kedu etu esi dozi ya bụ okwu etu o si dozi ya bụ okwu bụ na-ewepụta people hu are wee gosi ikwu eziokwu mgbe niile dị mma you get people who are righteous o gosikwa na abịakwa n'ụlọ ụka na enwekwara ndị adịghị righteous that stay in the leadership but at this point to solve a problem they needed people who are righteous people who can say the truth people who can guide the people in the way of Christ and that was the way ha we wee solve ya bụ nsogbu abịa n'ihe ọgụgụ nke abụọ egosi anyị na dị nwe anyị Jesu Kristi bụ nnukwu nkume ewesị anyị anyị bịakwute nya bụ dị nwe anyị Jesu Kristi dịka anya bụ oke nkume na anyị bịakwute na ọ bụ naanị ebe a ka anyị ga-esi wee nweta ndụ abịa n'ozi ọma egosikwazi anyị ebe dị nwe anyị Jesu Kristi si na ya na-ejekwu nna ya ka e je doziela anyị ebe obibi na ọ bụ na ọ bụrụ etu ahụ na ya ka agwa anyị kedu ihe ọ na-egosi anyị n'ije anyị akwụsịrọ n'ụwa our life does not end in this world na-enwere ebe anyị niile na-eje o wesị ụmụazị ya ka nje dozie n'ụlọ ebe a so that where i am you shall be a na-eme ndị ajụjụ it's also very good na ịfụ n'ihe ọgụgụ agụgasịla it's also very good to ask questions but ask a very sincere question ask a question to help you understand Thomas wee jụọ ajụjụ nke mbụ Thomas wee sị ya ị na-eji dozila anyị ebe obibi kedụkwana ụzọ ebe esi eje ebe nwadụ ka anyị sobe gị ozugbo dị nwana anyị Jesu Kristo wee sị ya ọmụnwa bụ ụzọ if you follow me you have life isobe m isobe okwu m isobe omume m you will have life I am the way the truth and the life a na-ekwukwa Filip wee sị mba oke gị nwa bụ ụzọ anyị ga-esobe gị mana so ka anyị soro zere gị ka ijeze gosi anyị nna ahụ if you show us the father we shall be happy too anyị achọrọ ka ọ bụ sọsọ gị ga-ama nna jesu wee tụgharịkwasị filip you have been with me all this while mụ na gị anọgori nne up to today ị mabere onye mbụ na-efuru m na-efugo nna m n'ọbụ nwa bụ chineke ahụ na ihe m na-eme bụ ihe nna m zibere m na m adịghị ihe dị iche n'ebe nna m nọ ụmụnne nna kristo wee bụrụ okwu anyị wee bụrụkwazi nnukwu nkụzi nyere anyị that Christ is the way Christ is the truth Christ is the answer to everything he is our strength he is the beginning he is the end o wee bubatakwazi anyị na nnukwu ihe nke anyị nwere tata bụ ụka nne ụka nne ndị nne ụnụ aka enwere obere akụkọ somebody was telling me sometime o wee sị na mmadụ ịtọ rutere n'ofu bridge ọ n'ofu akwa mmiri ọ na-anọta akwa mmiri river and hachi cross ha enego anya ha mara etu ha ga-esi wee gaa the first person pụta nekata anya nekata anya ọ maghị etu ọ ga-esi wee gafee mmiri nwa o wee sị Chineke biko wetara m ụgbọ ka m wee were ụgbọ gafee mmiri a coincidentally ụgbọ pụta ọbanye ụgbọ gafee mmiri de onye nke ịbụ elute wee sị chineke kedu etu ya ga-esi wee gafee mmiri a anyị a kwesịrị ije ka ya jee neta nwanne nọ n'ụlọ ọgwụ kedu ihe a ga-eme ihe bịala ya n'isi bụ ka ya jee butechi osisi niile nọ n'ọhịa ka ya were lụọ akwa mmiri o jee gbukọtacha osisi lụọ akwa mmiri gafee it took him days and months and a lot of stress iji wee lụọ akwa mmiri ahụ dị na onye nkịtị ọ gafeta nenekata ọfụrụ ụzọ ọ ga-esi wee gaa amara ihe ọ ga-eme o wesị chineke biko na ya chọọ ka ime ya nwaanyị kịta kịta ime ya nwaanyị na ya ga-ama ihe ya ga-eme nye ụbụrụ nwaanyị at this point ka ya wee mara ihe ya ga-eme chineke tinye ụbụrụ nwaanyị n'ime ka ọ na-enegharịzi anya na-enegharị anya na-enegharị anya he found a way out a small track ndị nke bụ ahụ ji mọzụ wee bịa maka onye nke mbụ bịa oh no I have to cross ụgbọ mmiri onye nke bụ ọbịa lialụba oh, bridge ọsị ya nye ụbụrụ nwanyị ya ga-eji wee gaa ha chineke wee create elie wee a elero part part part part part which was even shorter and easier. because onye nke mbụ chegidere ụgbọ anwụ chakacha ya arụ onye nke bụ ọlụgide briji ụbọchị gwụ mana onye nke a chọtazila small part gafeela onwe ejebe ebe ọ na-eje kedu ihe o menụrụ mba okwu a ihe o menụrụ mba okwu a bụ na ụmụ nwanyị nwere solutions to problems they are very dynamic in a way that we don't even know onye na-eme mgbe ụfọdụ ụmụ nwoke na-agba owo owo owo people. And I pity sometimes someone and I compete with Umuwoke. Don't compete with anybody. You have the power. You have the power. You have the power. You have it. He need to be make use of even half of your power. If Umuwoke silikedina. When they go to David, a great David of all time. Obele nwunye Uria David tụọ Nenegodi Samson, Samson of all strength. Obere Delilah. Nwụrụ Samson tụọ n'ala. Nenegodi Ahab, nnukwu Ahab, the great king of Israel. Obere Jezebel nwụrụ ya tụọ And so that's why we don't, women are very dynamic. Ihe Chineke kụnyere n'ime ụnụ buru ibu. Anọ nne ka eji akpọ unu gogbo ezinụlọ. You are the mirror. through which the family sees bete ihe na-eme mgbe ụfọdụ bụ ịrapụzie ugogbe ahịa ịbụ jebe ka ị bụrụ nwoke ịbụrụ nwoke nwoke na-abada ebi n'ụlọ maka na kaptịn na-abada anya ofu ụgbọ nwaanyị na-abada ebikwu n'ụlọ nwụtụkọ ndị na-ebi m nwa amara na anụ nke m na-ekwu ka mma dịka onye Igbo use your power God has given it to you God has given it to you use it wisely use it positively Use it to direct your home. Direct your home. Ọ beghị. Anọzila ka onye bịara abịa. O imegide akwapụrụ gị n'ụlọ ebe ka ị na-akwapụ eje mmadụ na-agba ọsọ na bie. It is your home. And so you don't run from your home. Ọ dabụ mmadụ nọkọta na bia ọ gbafere ọsọ. Gịnị na-achụ gị except ma onye mmụọ na-achụzikwa mana onye bi n'ụlọ bi n'ụlọ maka ọ be gị emegide akwapụrụ gị don na. it's your home. make it work ụmụ nwanyị na-edozi ihe siri ike ịbịa n'obodo sịagodi na chọọchị ụmụ nwanyị nwụka ụmụ nwanyị nwụka ụmụ nwanyị chọọ ka ụka gaa n'ihu ọ gaa n'ihu ụmụ nwanyị chọkwanụ ka ụka ghasaa ọ mana ihe ọbụla siri ike they have the key bring out that key and use it bring it out use it Use it in the church, use it in your home. Arrange what is so difficult. And naturally, I just want to challenge each and every one of us. Because then you no more they have the way. In a family sometimes enwe ike nni agwụgwọ ma ọ na ofe pelompe. I remember my mom, my mom has a way of doing it. Enwe ike ofe agwụna. ma ọ fọrọ obere the woman na-anya n'anya na ijekwa n'ahịa je gote ofe ọ maghị ihe ọrịa eme ọ nọrọ ebe a inventị ofe ozugbo ozugbo inventị ya etu a ga-esi inventị ofe ahụ ịmahụ ihe o mere eme ihe ọjọọ nụrụ ọjọọ nụọ nke ọjọọ nụọ nke ajọọ nụọ nke sọsọ ihe eme bụ na ị nwere ike ya amazị testị nke m nke nọghị na-ajụzi ya mọmị <laughs> kedu ofe nke ọzọ yiri bi otu a in as much as na ọ na-across uh, akpịrị gị and eventually nke aha John la John ilikwu ọ na-atọ gị ụtọ nọ na inwerọzi definition of ofe ọ bụ they have a way and that's why nje empower niile today you have the way if you want to make it work it will work if you want your children to be perfect they will be perfect If you want your husband to turn around, make him to turn around. You have the key. You have the key. The only way it's not going to work when he refuses to make it work. But if you want it to work, it will work in one way or the other. Because the ihe jikọrọ ụmụ nwoke bụ ego. Ego nwụrụ ego run nke anyị pasịrị. Make it work. and make it work. We are celebrating all of you today. And also, actually, look this season of coronavirus, a season of reinvention. Reinvent your life. Reinvent your life. If you go to why they change mad, nke ọbụla imere ọ And when they ndị say na next year ka ya wee jee banye skuul ka ya go back gụba akwụkwọ ka ya don't wait again what of name will this year all the dreams ị nwere ị na-eche next year procrastination stop procrastinating do what you have to do maka na oge a na-eche mmadụ reinvent your life ndị mụtakwa na enwe ike try to use this season as a season of recreating your your ingenuity onyinye niile chukwu nyelu gị enwe ndị ma ma crafting ma ịkwa akwa translate it into something ejini alarụsị ụla ọwa asị anyị nọdụ n'ụlọ anyị nọdụ n'ụlọ ịlarụgide ụlọ from morning till night anya gị na-adị glued na movies don't glue in the movies you can learn how to sew you can learn how to do so many things you can do so many things reinvent your life and push yourself push yourself don't be tired and never believe you have failed until you get into the casket. But in as much as you're breathing, you have not failed. Continue to strive, continue to struggle. It is your day, it is your moment. Make the best out of yourself, make the best out of your husband, make the best out of your children, and make the best out of your community. ka chineke gọzie ndị nna anyị niile gọzikwazị ndị di anyị gọzie ụmụ anyị niile gọzie ezinụlọ anyị niile site na kristi onye nwe anyị ekwe m n'otu chineke nna ji ike niile onye mere n'igwe na ala na ihe dum a na-ahụ anya na ndị anaghị ahụ anya ya na otu onye nwe anyị Jesu Kristi so otu nwa chineke mụrụ nna mụrụ tupu ụwata ụwa niile chukwu si na chukwu ihe si ihe ezi chukwu si na ezi chukwu a mụrụ ya mụ eme ihe eme ya na nna bụ otu ihe n'ihe ha jidoro chukwu onye si na ya mee ihe dum onye maka ihe anyị bụ mmadụ na maka ihe nzọpụta anyị si n'eluigwe gbadata o were arụ na vejin Maria site na mmụọ nsọ ọ bụrụ mmadụ abịa kpọgbuo ya n'obere n'ihi anyị n'oge ọchịchị Pontius Pilate ọta ahụhụ ọ nwụọ enye ya o bilitere n'ụbọchị nke atọ ka akwụkwọ nsọ siri kwuo ọrọ bụrụ n'eluigwe nọdụ n'aka nri Chukwu ọ ga-abịaghachi ọzọ n'ebube ya ikpe ndị na-ebi na ndị nwụrụ anya. onye ọchịchị ya na-enweghị njedebe ekwe na mmụọ nsọ onye nwanyị na-enye ndụ onye si na nna na nwa pụta onye a na-esepụrụ na etokọdụ ya na nna na nwa onye si na ndị amụma kwuo okwu ekwem n'otu nzukọ nsọ katọlik na apọstọlik ekwupụta n'otu baptizim nke mgbaghara njọ ana m atụ anya mbilite n'ọnwụ ndị nwụrụ anwụ na ndụ ụwa na ekpere nke ndị kwelụ na ụmụnne m na kristi ka anyị kpee ekpere maka nzukọ nsọ katọlik gazi ụwa niile nna anyị bụ Pope Francis Bishop anyị bụ Nicholas ndị Bishop ndị ụkọchukwu niile na ndị na-alụ ọlụ n'ụlọ nsọ nke Chineke ka onye nwe anyị tinye mmụọ nke amamihe n'ime ha n'ime, ka anyị niile wee nwee ike na-agbasa ozi ọma nke Chineke anyị arịọghị biko dị n'anyị. ka anyị kpee ekpere maka ndị niile na-alụ n'ụlọ ọgwụ na all the first responders, the whole doctors, nurses, all the healthcare givers, na first, ndị fire service, police, army, na ndị nne na-agba mbọ iji wee mee ka ọya n'ụwa gabiga ka Chineke nye ha ume, nye ha nghọta, nye ha ndidi nke ha ga-ejiwe na-alụ nnukwu ọrụ nwa Chineke ranye ha n'aka. Anyị arịọrọ biko dị nwe ka anyị kpee ekpele maka ọtụtụ ụmụnne anyị ndị rapụgoro ụwa nwa ka chineke nabata mkpụrụ obi ha na ndokwa anyị na-erunyekwazị ndị niile ka nọ na nyanya anụnwa ọtụtụ ezinụlọ ndị ka na-agabiga n'ime nyanya anụnwa ka chineke were ọgwọ nsị a wee chọọ ha niile mma anyị arịọ gị biko dị nwa anyị ka anyị ekpele maka ndị nne anyị niile na-ayọ chineke ka ọ gọzie ndị nne nyekwazị ha amamihe nye ha nghọta nye ha ume nyekwazị ha ndidi n'ihe ọbụla nke ha ga-eji wee na-alụ ọlụ nnukwu ọlụ nke ịchịkwa ezinụlọ nke chineke ranye ha n'aka adịrịnyekwazị ọtụtụ ezinụlọ anyị niile na ụlọ niile ebe ma ebe ụnụ anọ na ka chineke gọzie ụnụ niile ma na-anọnyela anyị na-edu anyị anyị arịọghị biko dị nwere anyị ka anyị natazi isi anara nye chineke n'obi ndị ọzọ ihe ndị a niile ka ihe ọma ka onye ị ga-emela anyị karịa ka anyị pụrụ site na Kristi onye nwe anyị ụba na ụmụnna m ka aja mụ na ụnụ na ihe ga-asọ Chineke ji ike niile nara nụ onye nwe nara aja n'aka gị maka uto n'ebe nke afa ya yana maka ọdịmma nke anyị na nke ozugbo nzukọ anyị dị asọ amen onye nwe site na aja nsọpụrụ nke a anyị na-eketa oke na adị ire karịchara anyị bụ Chukwu nke bụ ịkụzierela anyị eziokwu gị biko nyere anyị aka ibupụta ya na ndụ anyị anyị yọrọ nke a site na kristi onye nwe anyị onye nwe anyị na onye lụnụ nwelite n'obi ihe no onye na ụdị nwanụ chukwu anyị ya ekene o kwesịrị ezi bụrụkwa ihe ziri ezi na-azọ ndụ na anyị ga-eto gị oge niile o ọ kacha mba n'oge ugbu a mgbe kristi onye bụ paska anyị bụzi ihe jiri chụọ àja nya bụ ezi nwa atụrụ onye kpochapụrụ njọ nke ụwa onye jiri ọnwụ nke ya wee merie ọnwụ nke anyị bịa si na mbilite n'ọnwụ ya nye anyị ndụ ebebe n'ihi nke a anyị na-eso igwe ndị mmama niile nke enigwe na-etobego oge niile na ukwe na-ekwe nna anyị dị nsọ ezi eso gị na-edo ihe dum nsọ anyị arịọ ka ido onyinye ndị a nsọ so ha mmụọ gị ka ha wee ghọrọ anyị arụ n'ọbara nke onye nwe anyị jesu kristi onye bịara tupu edunye n'ọnwụ nke o jiri aka ya wee nara owere achịcha nye gị ekele na otito nyawa ya nye ya ụmụazụ ya sị nara nụ nke rienụ ya niile nke a bụ arụ m ka a ga-eduru nye maka ọnụ otu akwa ka o si mee mgbe ha richara nri anyasị o buru iko mmanya nyekwa gị ekele n'otuto onye ya ụmụazị ya sị naranụ nke a ṅụọnụ ya ọṅụ niile nke a bụ iko nke ọbara m nke ọgbụgba ndụ ọhụrụ dị ebe ebe a ga-agba ya n'ihi ụnna n'ihi mmadụ niile ka e were gbaghara njọ na-emenụ nke a na ncheta nke m ka anyị kwupụta na ihe omimi nke okwukwe anyị na-eme ugbu a nna na ncheta nke ọnwụ na mbilite n'ọnwụ nke nwa gị anyị ebunye gị achịcha nke ndụ na iko nke nzọpụta anyị na-ekele gị n'ihi na ị kwere ka anyị dị mma ịkwụrụ n'ihu gị na-efe gị anyị ji ume a na-arịọ ka anyị bụ ndị na-anata arụ n'ọbara nke kristi bụrụ otu site na njikọ nke mmụọ nsọ nna cheta nzukọ gị gazuru ụwa niile menụ ka ịhụnanya gị jupụta ya gọzienụ pope anyị francis na bishọp anyị nicolas na ndị ofe gị niile chetakwa ụmụnna anyị ndị ji okwu wee gaa n'ezumike nke ọnwụ kpọbata ha na ndị ọzọ niile nwụrụ anwụ na ihe nke ebube gị biko meela anyị niile ebere ka anyị soro vejin maria dị ngozi nne nke chukwu na ndị apọstụl na ndị nsọ niile ndị mere uche gị ma wee keta ndụ ebebe ka anyị sorokwana ha na-eto gị na-edo gị ebube site na jesu kristi nwa gị ihe niile kere eke na-eso bụ kristi na-esikwa n'ime na n'aka ya na ịdịkọ n'otu nke mmụọ nsọ na-enye gị bụ chukwu nna ji ike niile nsọpụrụ na otuto niile site n'ụwa ta ụwa niile Wisdom, thanksgiving. ndị anyị nọ n'eluigwe ka otuto dịrị afọ ka ọchịchị gị bịa ka eme uche gị n'ụwa dịka esi eme ya n'eluigwe nye anyị taata ndị nke ụbọchị anyị gbara anyị mmehie anyị dịka si gbara ndị mmehie anyị ekwena ka anyị kwenye na nranye ma zọpụta anyị na n'ajọ ihe amen zọpụta anyị anyị narịọ gị osisi ebụrụwa n'ajọ ihe niile were ebere nye udo n'oge nke anyị site n'inye aka ebere gị ka a zọpụta anyị niile na njọ oge niile anyị were gbanahụ nsogbu niile were nchekwube dị nsọ na-atụ anyị maka mbịaghachi nke onye nzọpụta anyị Jesu Kristi onye nwe anyị Jesu Kristi onye gwara ndị apọstụl gị udo ka m na-arapụrụ n'udo nke m ka m na-enye unu elekwana anya na njọ anyị ma lekwasị anya n'okwukwe nke nzukọ gị nye ya udo na-edekọ n'otu mgbe niile ka uche gị siri chọọ gị bụ onye dị ndụ na-achị ebe ebe ebe ebe udo nke ose bụrụ ụwa dịrị mgbe niile gị nyerịta n'onwe unu wee kelee nke udo nke nwa atụrụ nke Chukwu onye na egbocha Ike dị n'ọbara Jizọs, ike dị n'ọbara ya. Ike dị ya, ike dị ya, ike dị n'ọbara Ike dị n'ọbara Jizọs, ike dị n'ọbara ya. Ike dị, ike dị n'ọbara Ike o. 이케오 이케니 네본케야 이케오 이케니 네본케야 이케오 이케니 네본케야 ụmụnne kristi na-enu n'nwa atụrụ nke chukwu na-enu onye ahụ na-ekpochapụ njọ nke ụwa anyị niile nwekwa onye isi ọma bụ ndị akpọ n'ori nke nwa atụrụ chineke n'ọbara kristi chekwaba anyị niile were na ndụ ebebe An act of spiritual communion. My Jesus, I believe that you are present in the most holy sacrament. I love you above all things, and I desire to receive you into my soul. Since I cannot at this moment receive you sacramentally, come at least spiritually into my heart. I embrace you as if you were already there and unite myself wholly to you. Never permit me to be separated from you. Amen. ka anyị onye nwe anyị were ebere nọnyere anyị bụ ndị nke gị ijubatala anyị n'ihe omimi nke eluigwe site na aja nke a biko mee ka anyị site na ndụ ochie anyị na-ebi gafeta na ndụ ọhụrụ ayọrọ nke a site na kristi onye nwe anyị amen m na kristi ụtọ dịrịnụ jesu na ndụ ebe ebe ekenekwa ndị nna ọzọ wee na-asị chineke gọzie ụnụ um, onye ọbụla gbaa mbọ si ọmalịcha nri ka elie nne ṅụọ mmanya kelee chineke ka anyị fichacha iru anyị ọfụma rapi nọ ka ndị nọ in a morning situation kama ka anyị nọlụ in a happy situation because our lord is there with us and for us ọzọ bụ nwanne bụ na-bido echi gaba anyị ga na-enwekwazi ụka etu anyị kakwalụ nke ndị ga-eji nke a ka n'ụtụtụ nwekwa ike ka ugboro na-abụọ onwe ihe ọ na-emebi na dayọsis anyị anyị ga na ụka anyị ga na-apụtazi n'ihe onyonyo a na-akpọ net tv ọ na-eje na-enenekwa nke ndị na-asụ asụsụ igbo ga na-ebido n'elekere nke anọ ụbọchị ụka ọbụla elekere nke anọ ụbọchị ụka ọbụla adịghị na verizon bụ channel 48 okay 256 and 48 for Verizon ndị ọ na-echekikwa unu ga-afịa net tv then a na-emekwazi um, morning mass morning mass anyị mgbe niile uh, ọ gana abụ um, 11:30 from Monday till Friday ọ ga abụkwazị ndị ụkọchukwu niile ndị Igbo nọ na dayọsis Brooklyn all the priests of the Diocese of Brooklyn ọ ha bụ ndị ga na-akala anyị ya bụ ụka emere m ya na onye ọbụla ga na-enwetacha ofu ofu ofu ofu ka anyị wee nwee ike zutecha onye ọbụla so nke a ga na-abụ 11:30 Monday through Friday then nke ụbọchị ụka ga na-abụzi n'elekere nke anọ nke mgbede na-abụ nwere ike na-esonyekwa na ha niile wee nwee ike na-akpalite mmụọ gị dịka o si kwesị ekwesị ka anyị niile wee nwee ike gaa anya bụ njem na udo na n'ọṅụ nke Chineke nwa ka anyị gbasazianụ onye nwe anyị na onye n'ụlọ ka Chukwu ji ike niile gọzie ụnụ nna na nwa na mmụọ nsọ na banu mi sagusi